mama mama hapụrụ m ka m jiri aka m mee ihe a ọkwado m ihe m na-eme mama ihe akwana ihe a na-eme nwayọ nwayọọ ọwụ ya a na-agbụrụ ọsọ nye mama ka kwudo ihe mgbe m batara ka ọ dịgodi mesoma ọ bụrụ na mama gị ka gị na ya na-ekwu n'ekwentị mana kwesị na ọnwụ gị n'isi michael oge m bi na biya eh? ọnwụkwanụ nke o kelere m ka nọrọ ebe a na-akọ ya ihe ọdọ onye ihe anyị ka m bụ n'uju nna m ukwu o metụta gị na-arụ ụdị mmadụ nwa okorobịa ahụ na nwatakịrị okorobịa na-arụ ọrụ ebe a na-aṅụ mmanya akwụta na ọ bụ onye na-enweghị olileanya n'ụwa nna m ekwetego na anyị ọ mụtara anyị nke ọma m were ritụpụpụ ụdị vidiyo taa sị ezipụta ụwa uju agbamakwụkwọ mụ na ya ga-eme m obi aṅụrị na ndụ niile ọ kweghị na ihe ọ bụla ga-enye gị obi aṅụrị na obi ụtọ na ndụ gị ọ ya maka m kwetere n'ime achọrọ m ka ị na-esogharị ya ebe ọ bụla ọ gara ka ị mere m chọpụta ka m mara onye nwa ahụ bụ n'eziokwu ọhịa m chọrọ ka ị mere m ga-emechi ya tie jara